Luk isi nke iri na asatọ o wee tụrụ ha ilu izi ha na ha aghaghị ikpe ekpere mgbe niile na ịghara ikwe ka ike gwụ ha sị otu onye ikpe nọ n'otu obodo onye na-adịghị atụ egwu Chineke nke na-adịghị asọpụrụkwa mmadụ otu nwanyị nke di ya nwụrụ nọkwa n'obodo ahụ nwanyị ahụ wee na-abịakwute ya na-asị kpepụta m n'aka onye iro m ma na mbụ ọ chọghị ime ya ma emesịa ọ sịrị onwe ya ọ bụ ezie na adịghị m atụ egwu Chineke adịghị m asọpụrụkwa mmadụ ma n'ihi na nwaanyị a di ya nwụrụ na-esogbu m m ga-ekpepụta ya ka ọ ghara ime ka ike gwụsịa m site na ọbịbịa ọ na-abịa mgbe niile onye nwe anyị wee sị nụrụ na ihe onye ikpe nke na-eme ajọ omume kwuru ma Chineke ọ gaghị ekpepụta ndị nke ya rọpụtara ndị na-akpọku ya ehihie na abalị o nwekwara ogologo ntachi obi n'ebe ha nọ asị m unu na ọ ga-ekpepụta ha ọsọ ọsọ otu ọ dị mgbe nwa nke mmadụ ga-abịa ọ ga-ahụ okwukwe n'elu ụwa o wee tụkwa ilu a nye ụfọdụ ndị tụkwasịrị obi n'onwe ha na ha bụ ndị ezi omume ndị kpọkwara ndị niile fọdụrụ ihe efu ndị ikom abụọ rigoro n'ụlọ okwu Chineke ikpe ekpere otu n'ime ha bụ onye Farisii ibe ya bụ onye ọnụ ụtụ onye Farisii guzoro na-ekpe ekpere nye onwe ya otu a sị Chineke ekele m gị na adịghị m ka ndị fọdụrụ n'etiti mmadụ ndị na-apụnara mmadụ ihe ndị ajọ omume ndị na-akwa iko ma ọ bụ dịka ọbụna onye ọnụ ụtụ a ana m ebu ọnụ ugbo abụọ n'izu ụbọchị asaa ana m enye otu ụzọ n'ụzọ iri n'ihe niile ka ara bụ nke m natara ma onye ọnụ ụtụ ahụ guzoro n'ebe dị anya ọ chọghịkwa iweli ọbụna anya ya lee eluigwe kama ọ na-eti aka n'obi ya sị Chineke ka obi gị juru n'ebe mụ bụ onye mmehie nọ asị m unu nwoke a rịdara n'ụlọ ya bụrụ onye agụworo na onye ezi omume karịa ibe ya n'ihi na onye ọ bụla nke na-eweli onwe ya elu a ga-eweda ya ma onye na-eweda onwe ya a ga-eweli ya elu ha wee kutakwara ya ụmụ ọhụụ ha ka o wee metụ ha aka ma mgbe ndị na-eso ụzọ ya hụrụ ya a baara ha mba ma Jizọs kpọrọ ha bịakute ya sị kweenụ ka ụmụntakịrị bịakute m unu egbochikwala ha n'ihi na alaeze Chineke bụ nke ndị dị otu a n'ezie asị m unu onye ọbụla nke na-agaghị anara alaeze Chineke dịka nwatakịrị ọ gaghị aba n'ime ya ma ọlị otu onye isi wee jụọ ya sị ezi onye ozizi gịnị ka m ga-eme ka m wee keta ndụ ebighị ebi ma Jizọs sịrị ya gịnị mere ị na-akpọ m ezi onye ọ dịghị onye ọbụla bụ ezi onye ma ọ bụghị otu onye bụ Chineke ịmatawu ihe niile e nyere n'iwu akwala iko egbula mmadụ ezula ori agbala ama ụgha sọpụrụ nna gị na nne gị ma ọ sịrị ihe ndị a niile ka ha rịbara ama site n'okorobịa ma mgbe Jizọs nụrụ ya ọ sị ya otu ihe fọdụkwara gị ime ree ihe niile ka ha ra bụ nke ị nwere kenye ndị ogbenye ị ga-enwekwa akụ n'eluigwe bịakwa so m ma mgbe ọ nụrụ ihe ndị a o wutere ya nke ukwuu n'ihi na ọ bụ oke ọgaranya ma ebe Jizọs hụrụ ya ọ sị lee otu ọ dịrị ndị nwere akụ ike ịba n'ala eze Chineke n'ihi na ọ dịkarịrị kamel mfe isite n'anya agịga baa n'ime karị ọgaranya ịba n'ala eze Chineke ma ndị nụrụ ya sịrị onyekwa ka a pụrụ ịzọpụta ma ọ sịrị ihe a na-apụghị ime n'ebe mmadụ nọ bụ ihe a pụrụ ime n'ebe Chineke nọ Pita wee sị lee anyị onwe anyị rapụrụ ihe niile nke aka anyị wee soo gị o wee sị ha n'ezie asị m unu ọ dịghị onye ọbụla nke rapụrụ ụlọ ma nwunye ma ọ ụmụnne ma ọ bụ ndị mụrụ ya ma ọ bụ ụmụ n'ihi alaeze Chineke nke na-agaghị anatakarị ọtụtụ ihe n'oge a natakwa ndụ ebighị ebi n'oge nke na-abịa o wee kụrụ ndị ozi iri na abụọ ahụ tinyere onwe ya sị ha lee anyị na-arịgoro Jerusalem ihe niile e deworo n'akwụkwọ nsọ site n'aka ndị amụma ga-emezu n'ebe nwa nke mmadụ nọ n'ihi na a ga-arara ya nye n'aka ndị mba ọzọ mekwa ya ihe ọchị mekwa ya ihe ihere bụsakwa ya ọnụ mmiri ha ga-apịakwa ya ihe gbue ya n'ụbọchị nke atọ ọ ga-esikwa n'ọnwụ bilie ma ndị ahụ aghọtaghị ihe ọbụla n'ihe ndị a ezonarịkwara ha okwu a ha amaghịkwa ihe a na-ekwu o rue mgbe ọ na-abịaru Jeriko nso otu onye isi na-anọdụ n'akụkụ ụzọ na-arịọ arịrịọ ma ebe ọ nụrụ ụzụ igwe mmadụ ka ha na-agabiga ọ jụọ isi ihe a ha wee kọrọ ya na Jizọs onye Nazaret na-agabiga o wee tie mkpu sị Jizọs nwa David mere m ebere ndị bụ ụzọ ga wee bara ya mba ka o kpuchie ọnụ ya ma onye ahụ tikarịrị mkpu nke ukwuu sị nwa David mere m ebere jizọs wee guzo si ka e ya bịakwute ya ma mgbe ọ bịara nso ọ jụọ ya sị gịnị ka ị na-achọ ka m mere gị ọ sị onye nwe anyị ka emee ka m hụ ụzọ jizọs wee sị ya ka emee ka ịhụ ụzọ okwukwe gị asọpụta nwoke. ngwa ngwa ewee mee ka ọ hụ ụzọ o wee na-eso ya na-enye chineke otuto ndị juu niile mgbe ha hụrụ ya ha wee too Chineke